uhuruchi ọma igbo ndị ọma na-ege ntị ekele m nnọọ n'akụkọ ụwa tata bụ ụbọchị tuzdee abalị iri na otu nke ọnwa nke ise n'ahọ puku abụọ na iri abụọ na otu tupu nụrụ akwa anyị ji bịa kedu isiokwu mebere akụkọ ị ga-anụ ndị oji egbe awakpola ụlọ ọrụ nchekwa ọzọ na Anambra tọzie ntị n'ala ka ị nụrụ akụkọ a n'uju mụ onwe m bụ Izunna afọ. ka ọ gachara abalị ole na ole ha jiri wakpochaa Ishida dị n'okpuru ọchịchị ime obodo Anaọcha na ọka etiti dị n'okpuru ọchịchị ime obodo idemmiri South nke steeti Anambra ndị oji egbe ezu amaghị ndị ha bụ nọkwara na nso nso a wee wakpo ụlọ ọrụ ndị nchekwa obodo ọzọ na steeti ahụ mwakpo ahụ bụ nke ndị ọjọọ a mere n'ụlọ ọrụ ndị nchekwa obodo dị n'ọzọ obodo n'okpuru ọchịchị ime obodo Ekwusigo na steeti Anambra ma bụrụkwa nke ha sitere na ya wee gbagbuo mmadụ anọ n'ebe ahụ nke gụnyere ndị ọrụ nchekwa obodo ahụ ndị otu onye n'ime ha bụ osote onye isi ndị ọrụ nchekwa ahụ onye a maara dịka GOD akụkọ ọkọrọ na ọdachi ahụ dapụtara ụbọchị ụka malite oge o jiri ọkara gata elekere anọ nke mgbede wee ruo n'ihe dịka elekere isii nke mgbede ahụ dịka ụfọdụ ndị ọnọmgbe mere siri kọwaa ndị ojiegbe ahụ jiri ụgbọala Toyota Toyota siana wee wụchaa ebe ahụ na mgbede ahụ ma malite ịgba ịgba aghara aghara nke mezire na ha sitere na ya wee gbagbuo mmadụ anọ ahụ ndị ahụ mebisikwara ụfọdụ ihe n'ebe ahụ kpọghepụ ndị a n'ụlọ nga ebe ahụ otu onye n'ime ndị mkpọrọ ahụ sokwara ha wee pụọ ebe ndị ọzọ rikwazịrị mbọmbọ ọsọ akụkọ ọkọkwara na ndị omekome ahụ gakwara ịwakpo ogige ndị uwe ojii dịkwa nso n'ebe ahụ mana ndị uwe ojii ahụ kwesịrị buso ha agha ha wee gbaa ọsọ mana ha mụnyekwara otu ụgbọala ndị uwe ojii ọkụ n'ebe ahụ tupu ha larie n'okwu ya banyere mgbakpọ ahụ onye isi ndị ọrụ nchekwa obodo ọzọ bụ Maazị Jude n'uju mere ka a mara na ihe ahụ bụ eziokwu ma mee ka a mara na ọ nọghị n'ụlọ ọrụ ahụ mgbe ihe ahụ mere, o kwuru na ọ na-eche na ọ bụ otu otu onye n'ime ndị ahụ a n'ụlọ ọrụ nchekwa ahụ bịara mwakpo ahụ. maka na ọ bụ ka ọ gachara ihe dịka nkeji iri abụọ na ise ya bụ nwoke jiri zacha oku ekwentị ka ndị omekome ahụ jiri wụchaa n'ebe ahụ ma kpaa agwa ọjọọ ahụ o kwuru na ya bụ oku ekwentị nwoke ahụ kpọrọ bụ ndị ga-abịa ibinye aka n'akwụkwọ iji gbapụta ya ka ọ kpọrọ ma gwa ha ebe ọ nọ kpọmkwem bụzi nke mere o ji gba onye ọbụla ngharị etu ndị ahụ siri wụchaa ebe ahụ n'oge adịghị anya o jiri zachaa ekwentị ahụ na mbụ n'ozi ọ pụrụ ndị nta akụkọ onye na-ahụ maka mmekọrịta ọhaneze na ndị uwe ojii na steeti ahụ bụ dsp ikenga tochukwu kwuru na mwakpo ahụ mere eme n'ezie ma kwuo na ọ bụ n'ime mgbede ka ndị ahụ ji wee bịa n'ụlọ ọrụ ndị uwe ojii ahụ o kwukwara na ha ka na-eme nnyocha banyere okwu ahụ iji nwụchikọọ ndị aka ha dị ala ahụ ebe a ka akụkọ ụwa nke bịara n'isi njedebe daalụ maka ige ntị tupu anyị achịkọta nakwa ntịke n'isiokwu mebara aka nụrụ ugbu a anyị na-akọwa na ndị oji egbe awakpokwala ụlọ ọrụ nchekwa ọzọ na anambara ndewo maka ige ntị nwa onwe m bụ maazị Izunna Okafọ rahụ jụụ